ndị be anyị ndewo unu vidiyo anụ na-eme m chọrọ ka ọ bụrụ n'asụsụ Igbo maka na ahịa gbasara ndị Igbo ka m chọrọ ikwu okwu ya e m na-ekwu okwu ya bụ gbasalụ nwa m nwoke nwanne anyị nwoke bụ Nnamdi Kanu afụrụ m ka ndị mmadụ na-agbagharị were ishu gbasara ya ya wee pụta n'ụlọ nga wee na-eme politiks ihe awụ ihe jọgburu onwe ya anyị pụta ya asị Sunday Igboho apụtago mee ndị mee ji ala apụtago anyị emego ihe ndị ọzọ mere apụta senators agawa na ọfịs attorney jeneral and minista of justice say make excise n'ole ka Kanu pụta withdraw the case ọ bụ attorney general nwe case ọwụrụ case attorney general this capital offense m na-elota the very first day m mere appear before justice Nita Bako uh, uh, uh, Binta Nyako the attorney general and minister of justice Biaranakot himself to represent the federal government attorney general bo government lawyer you cannot ask a lawyer na ekpere another party ekpe say i withdraw a case against you all the person nwe ikpe ka ị ga-asụ biko ị chọzi ka ekpe ikpe a ya gwa onye na-ekpere ya ikpe si ya withdraw case the senator si ga na nke attorney general and minister of justice say eh, please eh, Nnamdi Kanu releasere anyị ya excise ya powers of powers ọ na-eme excise ka a enyere ya agwara ya agagwa ya si ya excise this power ọ bụrụ ya nwa ga-anọtụ that's Nnamdi Kanu pụta ọ wụrụ the proper person bute ya aka ewere na-akpọ ndị kamera photographers ala na-ese atụ ndị bịara ikwu okwu Nnamdi Kanu ọ dị procedure ka esi eme ya ọ ka esi eme ya ịbụ na onye isi ala bụ president uh, Tinubu ana anụ na ndị gọvanọ si ha agaghị emeti ị ga-eme ya fine ọ ya the president president and commander in chief ị ga-akwasị ya esecha ma pictures and all that ọsị na nwana ya ga think about it o nwere ndị ọ ga-eme ịjụ ha lekwa ke ha ga-eme ndị ji Nnamdi Kanu abụrụ attorney general ọ bụrụ the president himself all security agencies the service chiefs onyeisi ha bụ the national security adviser ma chief of air staff chief of naval staff inspector general of police um, chief of army staff chief of defence hancha they report to the national security adviser Nkemba mgbe a na-ekwu okwu nnamdị kanu anụ nwoke onye m nụtụrụ say anyị gara n'ọfịs nke national security adviser to discuss this yawa the central person the central figure the number one person ga-decide ma Nnamdi Kanu ọ ga-apụta ma ọ ga-apụta ndị be anyị ga ha na-agba ọka gburugburu na-agba ya gburugburu unu ọ dịkwasị nsi a na ihe unu na-eme unu ọ chọkwara ka ọ pụta unu chọ ka ọ pụta Ungemi initiated the procedure. Okay, Chapota. The federal government cannot chew notch because Hamana or oh, politics school neighbor. Epota e and nke Inspector um, Attorney General and Minister of Justice is laughable, is funny. Kate Okome. Oh, when we case here, withdraw the case today. They withdraw the case. He Ikawana nke President say biko release e nwaanyị Nnamdi Kanu ọsịgo oke oke oke ọ nọ within my powers actually but e when m ga I'll talk to you later ọ ga consult ndị a unu dịsi chọka Nnamdi Kanu pụta unu ga-aga meet ndị ọ ga-awụ asị president biko ndị ọ ga-akpọ unu meet ndị anụwa ọha nwa ga-agwa unu ma ọ ga-enwe isi ma ọ gaghị enwe isi ịga ga meet the national security adviser today ọ ga a situation ọ ga-ajụ gị ajụjụ ga-eza ndị ga-eme itu nwunye ga-awụ the five uh, governors of the south east nye ya da ya jụụ ajụjụ about the security network in the south east the security situation in the south east ajụjụ ịzara ya ga-enye ya nkwado ma ọ ga-akpọ the relevant security chiefs dey involved or the chief of army staff or the chief of air staff or the inspector general of police onye nwa mma nke ọ ga-achụ si ya dekere report on this matter what do you think ọ report ha dere ka ọ ga-echere chigara president ịgagoriga meet the president himself si ya release Nnamdi Kanu ọ gasịrị oke he must consult these people. First, the National Security Advisor. He can also call a meeting of the service chiefs. But the National Security Advisor is very, very, very important. Because at the end of the day, that table ya kahini na achikoro. Enwe mgbe, enweghị ike emegide Tinubu apụta taa. In a vacuum, say, na gaa wepụta Nnamdi Kanu ọ dịrọ pọsịbụl okwugodo ya si ha ga-akpọpụta ya ha si ya mba prezident biko ekpukwere ihe dị otu a enweghị ọ ga-eme maka ọha nwa ahịa niile nọ n'aka mana ha onwe ha nọtụ taa ịkọnvinse the national security adviser taa si ya lekwa anya na ọ dị mkpa ka akpọpụta Nnamdi Kanu ịkọnvinse ya ọ ga-akpọ na sekuriti chief si ha lekwa lekwa lekwa lekwa lekwa lekwa ọ bụrụ na ha jụ ọnwa ihe ọ ga-eme nwa ha we can convince them ha gaba ite president to go on their own si ya the release of this man dịkwa very very important to Nnamdi apụta go already mana ha si mba na ọ dịkwa renu na ọ dị very dangerous na to release him nke nke a nyewe reasons enweghị president ga-eme so ndị a unu pụta na ana m alaik aghụghọ ana m aghụghọ ọ dịghị so easy the way you put look at it onye a na-eme initiate fulu ya enweghị dị impossible enweghị dị impossible ọwụgodo na ajụ azbin unu emetu national security adviser omewa dị wee jụ in all diplomacy a na-agwa ya na ihe dị otu akwa na without this man na the security situation amadị solved and all that to convince me convince ha na ya ọ na some service chiefs ekwerọ ọma how to convince them na onye ọzọ convince ha ha were aka ha ga mite Tinubu with it that's the end of the matter enwe mgbe Tinubu ga-asị ya nọrọ nke ahụ because ya nwa they rule through the security reports. You know, like govern through the security reports. The uh, Attorney General, Minister of the has nothing whatsoever to do with this. Or just government lawyer. say I continue or continue, say I withdraw case, or withdraw case. And what he want to do with it. And what he want to do with it. All the right person they supposing like that out every day. mana due to office You want time na-agakọta eme engage uh, woman ụlọ and do otu ya to go and represent the federal government. It's just a government lawyer. in ịma ọwụ ịpụta ịga n'ọfịs ya gịsị na imetele onye ga-ereliz Nnamdi Kanu onwe such powers Even with the powers the national security adviser and the service chiefs Ndibo, Igbo nwere mmadụ ndị security gurus I know them both nationally, they repeated both nationally and internationally. Now, now such similar offices. Oguna, the governor, saying we're all the time to be running for this, going to meet the National uh, Security Advisor and all that, all of them. They can engage these people. They know what to do. They know what to do. and when once e bidoro mee ihe dị otu a the gọọmenti amara na actually m na-achọla ka ọ pụta pete pụta ịnọtụ nọtụ nọtụ chọrọ iple to the gallery window dressing ese ee anyị ga-amịta aka the general minister of justice maka nwanne anyị nwoke to issue nole not to continue with the case ọka esi eme ya enwere mgbe ị hụrụ ndị yoruba senators gbakọrọ gawa na nke attorney general manyara ma even the president say Sunday Igboho pụta ka ndị Awụsa gara yọwa ma etiala ọ ma ndi Igbo na like ime ihe dị otu a fine of late m na-asị biko si release e Nnamdi Kanu ihe dey ekwu ya bụ because abụrụ m a eh, governor here in the southeast enwere mgbe somebody kpọrọ m si based on uh, the video m na-eme si na achọrọ ka achọrọ ka nna rịpụta ya si m na bechi na don't i consider that uh, m ka m ga-aga mite the national security adviser masị ya ihe m ji achọ m ịga mite ya bụ ọ bụrụ the relevant authority ọ ga-alike ịfụ na head otu a all the south east governors ndị bụ the chief security officers of the state in the south east ndị ga-enye the security report on the southeast i remember in uh, uh, 2013-14 uh, the national security adviser invited me sambo dasuki all oh, through one of the security uh, uh gurus in, uh, in igbo land who used to reach me i went mụ na ya discuss so oh, no stormy discussion. We had relevant discussion lasted for hours about the Southeast. ọ bụrụ ihe a na-eme eh, ka anyị ga mebide petition sidelize nwa ọ ga-ajụ gị certain questions you have to convince him why o ji possible na a ga-emegbu ya you have to convince him you have to convince him you have to convince these people security wise security wise all the very very very important to them you have to convince them that the release of this person is paramount to restore peace na igbo land you have to convince them giving them your stake. you have to give them assurances it has to do with security this behavior ha dị serious with ọnwụ ihe ama na-apụta edres cha akpụrụ okpu red cap si na anyị chọrọ nke anyị chọrọ nke you have to do the groundwork, groundwork. ground work ndị ga-alụ bi karịa bụ the security chiefs through the national uh, uh national security adviser nwa nwa nsi nwetara ndị a consider him as released ha were ha chịrị the president lekwa without release onye a na peace amadikwa in this place enweghị president nwezi to do that to release him mana president ama anọkọtasị ha ga release ndị a onye dị ụta without their approval without their recommendation and approval a na-akpọ security report ọ dịrọ possible and anaghị eme ya na social media ma ọ jambore e, e, e, ga-apụọ na line as senators ndị uh, chọrọ ka erelize Nnamdi Kanu okesi eme ya unu jos na-eme ya to deceive the public and ndị Igbo ka afọ azụ ndị o wutega ndị chọrọ ka ọ pụta mana ọ dị right thing ka unu mee ka unu chọọ ka ọ pụta unu ọ hụrụ ndị ọzọ erelize ọ ka esi mee ya onye m sị ka m gwa ndị be anyị at least I have given my own opinion ịmasị ụwa zuru ka m ahịa ọ na-ekwu ndị a first the same procedure ama nka nsi pụta so ọ this uh, ihe ndị a na jambori a na-eme wụ ndị nọ na street na local people ka ị nwere ike imere ha afọ fọgaz onye na-agba mbọ enwe mbọ ọrụ na-agba as a matter of fact i doubt mụ na ọ chọkwara ka ọ pụta maka na ihe awụ the procedure ọrụ ka esi eme ya nke aka m ga-ekwudobe ya ugbu a ndewonu